Mark isi nke iri o wee si n'ebe ahụ bilie bịa n'oke ala Judia ya na ofe ọzọ nke Jọdan igwe mmadụ niile wee zukọọ ọzọ n'ebe ọ nọ ka o siri eme o wee na-ezi ha ihe ọzọ ndị Farisii wee bịakute ya jụọ ya sị o ziri ezi iwu ka nwoke rapụ nwunye ya na-anwa ya o wee zaa ha gịnị ka mozis nyere unu n'iwu ha wee sị mozis kwere ka e dee akwụkwọ nkewa ka a rapụkwa ya ma jisọs sịrị ha n'ihi obi etiri unu ka o deere unu iwu a n'akwụkwọ ma site na mmalite okike ụwa nwoke na nwanyị ka o mere ha n'ihi nke a ka nwoke ga-eji rapụ nna ya na nne ya rapara na-arụ nwunye ya ha abụọ ewee ghọọ otu anụ arụ ya mere ha abụghịkwa mmadụ abụọ ọzọ kama ọ bụ otu anụ arụ ya mere ihe Chineke kekọtara mmadụ atọsala n'ụlọ ndị na-eso ụzọ ya wee jụọ ya ajụjụ okwu a ọzọ o wee sị ha onye ọbụla nke ga-arapụ nwunye ya lụrụkwa nwunye ọzọ ọ na-akwa iko megide ya ọ bụrụkwa na nwaanyị onwe ya arapụ di ya lụrụkwa di ọzọ ọ na-akwa iko ha wee kutere ya ụmụntakịrị ka o wee metụ ha aka ma ndị na-eso ụzọ ya baara ha mba ma mgbe Jizọs hụrụ ya iwe were ya nke ukwuu ọ sị ha kwenụ ka ụmụntakịrị bịakute m unu egbochila ha n'ihi na alaeze Chineke bụ nke ndị dị otu a n'ezie asị m unu onye ọbụla nke na-agaghị anara alaeze Chineke dị ka nwatakịrị ọ gaghị aba n'ime ya ma ọlị o wee kuru ha n'aka ya bikwasị ha aka ya abụọ wee gọzie ha nke ọma mgbe ọ na-apụ n'ụzọ otu onye wee gbakuru ya gburu ya ikpere jụọ ya sị ezi onye ozizi gịnị ka m ga-eme ka m wee keta ndụ ebighị ebi ma Jisọs sịrị ya gịnị mere ị na-akpọ m ezi onye ọ dịghị onye ọbụla bụ ezi onye ma ọ bụghị otu onye bụ Chineke ị matagwo ihe niile e nyere n'iwu egbula mmadụ akwala iko ezula ori agbala ama ụgha emegbula mmadụ sọpụrụ nna gị na nne gị ma ọ sịrị ya onye ozizi ihe ndị a niile ka m rịbara ama site n'okorobịa ma mgbe Jizọs lere ya anya ọ hụ ya n'anya sị ya otu ihe fọdụrụ gị ime laba ree ka ihe ị nwere ra nye ndị ogbenye ị ga-enwekwa akụ n'eluigwe bịakwa so m ma iru ya gbarụrụ n'okwu a o wee laa na n'ihi na ọ bụ onye nwere ihe rinne jizọs wee lee anya gburugburu si ndị na-eso ụzọ ya lee otu ọ dịrị ndị nwere akụ ike ịba n'alaeze Chineke ma ibobo okwu ya niile nwụrụ ndị na-eso ụzọ ya na-arụ ma Jizọs zakwara ọzọ si ha ụmụ m lee otu ọ dịrị ha ike ịba n'alaeze Chineke bụ ndị were wuoro obi ha tụkwasị n'akụ ọ dịkarịrị kamel mfe ịgabiga n'anya agịga karị ọgaranya ịba nala eze Chineke ma ibobo nwubigara ha oke na-arụ ha sịrịta onwe ha onye kwa ka a pụrụ ịzọpụta Jisọs lere ha anya sị n'ebe mmadụ nọ ọ bụ ihe a na-apụghị ime ma ọ bụghị n'ebe Chineke nọ n'ihi na a ime ihe niile n'ebe Chineke nọ Pita malitere ịsị ya lee anyị onwe anyị rapụrụ ihe niile anyị esowokwa gị Jisọs sịrị n'ezie asị m unu ọ dịghị onye ọbụla nke rapụrụ ụlọ ma ọ bụ ụmụnne ndị ikom ma ọ bụ ụmụnne ndị inyom ma ọ bụ nne ma ọ bụ nna ma ọ bụ ụmụ ma ọ ubi n'ihi m na n'ihi ozi ọma nke m ma ọ bụghị na ọ ga-anata ọgụ ise ọgụ ise ugbu a n'oge a ụlọ na ụmụnne ndị ikom na ụmụnne ndị inyom na nne na ụmụ na ubi ha na nsogbu ọ ga-anatakwa ndụ ebighị ebi n'oge nke na-abịa ma ọtụtụ ndị bụ ụzọ ga-abụ ndị ikpeazụ ndị ikpeazụ ga-abụkwa ndị bụ ụzọ ma ha nọ n'ụzọ na-arịgoro Jerusalem Jisọs wee na-aga n'iru ha ibubo nwụkwara ha n'arụ ma ndị na-eso ụzọ ya na-atụ egwu o wee kuru ndị ozi iri na abụọ ahụ tinyere onwe ya ọzọ malite ịgwa ha ihe niile gaji ime ya sị lee anyị na-arịgoro Jerusalem a ga-ararakwa nwa nke mmadụ nye n'aka ndị isi nchụaja na ndị ode akwụkwọ ha ga-amakwa ya ikpe ọnwụ rara ya nye n'aka ndị mba ọzọ ha ga-emekwa ya ihe ọchị wụsa ya ọnụ mmiri pịa ya ihe gbue ya ọ ga-esikwa n'ọnwụ bilie mgbe ụbọchị atọ gasịrị James na Jọn bụ ụmụ Zebedi wee bịakute ya sị ya onye ozizi anyị na-achọ ka ị mere anyị ihe ọbụla anyị ga-arịọ gị o wee sị ha gịnị ka unu na-achọ ka m mere unu ha wee sị ya mee anyị ka anyị nọdụ otu n'aka nri gị otu n'aka ekpe na ebube gị ma Jisọs sịrị ha unu amataghị ihe unu na-arịọ unu pụrụ ịṅụ iko ahụ nke mụ onwe m na-aṅụ ma ọ bụ ka eme unu baptizim ahụ nke a na-eme mụ onwe m ha wee sị ya Jisọs wee sị ha iko mụ onwe m na-aṅụ ka unu ga-aṅụ baptizim ka a na-eme mụ onwe m ka a ga-emekwa unu ma ị nọdụ n'aka nri m ma ọ bụ n'aka ekpe m abụghị nke m inye kama ọ dịịrị ndị edoziworo ya mgbe ndị ozi iri fọdụrụ nụrụ ya iwe wee malite iwe ha nke ukwuu n'ihi James na Jọn Jisọs wee kpọọ ha bịakute ya sị ha unu amatawo na ndị a gụrụ ịbụ ndị isi nke mba niile ọzọ na-eme ha dị ka ndị nwe ha ndị ukwu ha na-achịkwa ha ma ọ dịghị otu a n'etiti unu kama onye ọbụla nke na-achọ ka emee ya onye ukwu n'etiti unu ọ ga-abụ onye na-ejere unu ozi ọzọ onye ọbụla nke na-achọ ka ọ bụrụ onye isi n'etiti unu ọ ga-abụ oru unu niile n'ihi na nwa nke mmadụ onwe ya abịaghị ka ejere ya ozi kama ka o jee ozi ka o werekwa ndụ ya nye ka ọ bụrụ ihe mgbapụta n'ọnọdụ ọtụtụ mmadụ ha wee bịa ruo Jeriko mgbe ọ na-apụta na Jeriko ya na ndị na-eso ụzọ ya na oke igwe mmadụ nwa nwoke Timiọs bụ Batimọs onye arịrịọ kpuru ìsì na-anọdụ n'akụkụ ụzọ mgbe ọ nụrụ na ọ bụ Jisọs onye Nazaret o wee malite iti mkpu na ịsị nwa David Jizọs mere m ebere ọtụtụ mmadụ wee baara ya mba ka o kpuchie ọnụ ya ma o tikarịrị mkpu nke ukwuu sị nwa David mere m ebere Jisọs wee guzo sị kpọọnụ ya ha wee kpọọ onye isi ya sị ya nwee obi ike ilie ọ na-akpọ gị o wee chifu uwe ya zọlie bịakute Jisọs Jisọs wee za ya sị gịnị ka ị na-achọ ka m mere gị onye isi ahụ wee sị ya Rabonai ka eme ka m hụ ụzọ Jisọs wee sị ya laba okwukwe gị azọpụtawo gị ngwa ngwa e wee mee ka ọ hụ ụzọ o wee na-eso ya n'ụzọ